AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ị ọzọ n'ụbọchị taa ana m arara gị na ezinụlọ gị na-enyefe n'aka nsọ nke Chineke na-asị ka onye nwe m gị mma ka onye nwe m leta anyị niile n'ụbọchị ndị a ọ ga-agaziri gị anyị abịala ọzọ ịgakwa n'iru na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke ụbọchị taa na-asị ụlọ ọgwụ ebe ọzụzụ nye m ụlọ ọgwụ ebe ọzụzụ nye m ndị Igbo na-atụ ilu ha sị agwa ntị ma ọ nụghị mgbe e gburu isi ya na isi esoro ihe anyị na-ekwu okwu ya bụ na mgbe Chineke na-adọ mụ na gị aka na ntị mgbe Chineke na-achọ ka anyị si n'ụzọ mbibi wepụta onwe anyị mgbe Chineke na-achọ ka anyị pụta n'ụzọ nke ịla n'iyi anyị ekwe ka ekwensu mejupụta obi anyị anyị ahịchie obi anyị lee anya gị onye mụ na ya na-atụgharị uche onye ị na-ahịchiri obi ị marala onye ọ bụ ị mara onye Chineke bụ ị gaghị hichiri ya obi n'ihi na ihe ọ na-achọ ọ bụ ọdịmma gị n'oge niile o jupụtara n'obi ebere ọ dị na njikere ime ka ihe gbaa mfe kama ihe ọ chọrọ bụ ige ntị nramahụ a nke dakwasịrị nwaanyị a site na nwa ya nwaanyị dị afọ anọ ịda ọrịa ka chi na-abọ ọrịa na-aka njọ a na-eme ya dị ka ọ dịghị ihe a na-eme ndị enyi na ndị ihe anyị na-amasị bụ ndị bịaworo nne biko ọ bụ gịnị kpatara nke a o si otu ole bido nwaanyị a na-ahụ ọnụ ọ ga-eji wee kọrọ ndị mmadụ ihe nke na-eme ya n'ihi na ọ maara na ọ bụ site na nnupụ isi ege ntị n'okwu Chineke ịbụ onye wedara onwe ya n'ala nye di nke na-alụ ya Chineke sị ebe ọ dị otu a mụ onwe m kere gị o agakwanụ m agba nkịtị n'ihi na nke a ga-alụpụtazi ihe nye ezinụlọ a akpọga ha n'ụlọ ọgwụ a nọ n'ụlọ ọgwụ a ọtụtụ mgbe ile nwanne m nwaanyị anya ọ dịkwaghị ka ọ bụ ya anụ ahụ ahụ a na-ete mmanụ ya na-acha pokopoko akpọọ nkụ ọ bụ ezie na ihe oriri akọghị ọ bụ onye obi dị ụtọ na-eri ihe ya baa ya n'ahụ ọ bụ ezie na nwatakịrị na-agabiga ihe dị ilu ma n'ezie nwaanyị ya bụ onye na-anwụnụ mgbe nwatakịrị a ga-edina na-emegharị ahụ ọtụtụ ọnwa na-aga echiche ma ego ikike niile nke m nwụrụ nganga nke bụ ihe na-eme ka obi m sie ike ka m sị agaghị m eme nke a Chineke mee ka ewedata m n'ọnọdụ ahụ nke pụrụ ime ka m hụ na ọ dịghị ebe ihe ndị a pụrụ idu m ịga nwaanyị a n'ezie na-anwụ mgbe egwu bịara nwaanyị a n'ime nwaanyị a cheta ọ dịkwa ike dị ya n'ime ya rịọ Chineke amara ọ ma ihe na-eme ya ya rịọ Chineke amara rịọwa ikike nke mgbaghara ma ọ dị mgbe nwaanyị ya ga-anọkọta ya si Chineke mee ka obi m tụgharịa ka m nwee ike mee ihe chọrọ ka m mee bụ ịkwanyere di m ùgwù. nwaanyị ibe m abịa chọpụtasị n'ezie na oke ekpere oke ịkụ aka oke ịwụ nkwa n'ụlọ nzukọ ịgakwa obodo Amerịka gaa ebe niile mee ka anụ okwu Chineke apụghị ịnapụta gị n'ọnọdụ dị otu a n'ụlọ ọgwụ ebe ha nọ ọ dịghị onye na-abịa atụta ero otu a ga-esi wee mee ya ma ihe ndị a alụpụtaghị ihe ọ bụla Chineke mee ka ihe ndị a ghara inwe isi n'ihi na nwatakịrị adịghị nrịrịa ji ya ọ dịghị nrịrịa ji nwatakịrị a ọ bụ naanị ka nne ya rube isi esi ya ṅaa ewere ihe ndị na-ekwesị ekwesị na-etinye n'ahụ nwatakịrị mgbe nwaanyị a sị na ya agaghị nụ ntị gịnị mere gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị mgbe ọ bịara rue olu nwatakịrị a sie ike o ike tụgharị obi dị m ụtọ bụ na nwaanyị a matara na-eji nke a na-ezi ya ihe na ọ bụ onye isi ike mgbe ọnụ nwatakịrị ga-ama jijiji nwaanyị amarasị n'ezie ọ naghị akwa ire ya nga mpaghara ahụ nke nwatakịrị a nke megharịrị nwaanyị amatasị na ọ dị ihe a chọrọ ka m mụọ site n'ebe a gịnị ka a na-achọ ka m mụọ ọ bụ nrubeisi onye ahụ bụ di gị kpọọ ya mmadụ ka ị mara otu Chineke si were ezinụlọ mụ na gị ka ị mara na ezinụlọ anyị abụghị ebe ị ga-anọkọta ga-ebilie gbawa agwa otu o si masị gị gị onye mụ na ya na-atụgharị uche ezinụlọ mụ na gị dị mkpa nye Chineke ụmụaka niile nke batara ezinụlọ ahụ ọ dịghị nke na-ebughị mmụọ nke Chineke n'ime ya ụmụaka bụ ụmụaka chọrọ ka eduzie n'ụzọ kwesịrị ekwesị mgbe ị na-anaghị erubere di gị isi ụmụ a ndị e mụrụ bụ ụmụ nwanyị ha esi aṅaa amụta irubere di ha isi ka iche na ha amaghị ihe ndị nke bụ ndị nwoke ha si aṅaa amata na o kwesịrị ka e bie n'udo n'ezinụlọ nke ha ịmaghị na ịbụ onye nlekọta nye ụmụ amụbatara n'ezinụlọ ahụ mata na onye ọzụzụ mbụ nye nwa gị bụ gị onwe gị ebe nna ga-apụ ịchọta ihe a ga-eji mee ka ezinụlọ rijuo afọ gị onye mụ na ya na-atụgharị uche isiokwu a ga na-aga n'iru anyị ga-ahazicha ya ihe m chọrọ ime ka ị mata n'ụbọchị taa bụ na rubere dị gị isi ma ọ bụrụ na ị naghị erubere dị gị isi irubere dị gị isi pụtara na ị na-atụ egwu Chineke nrube isi nke ahụ haziworo site n'ala ala obi mmadụ site n'ige Chineke ntị ga-akwụ gị ụgwọ n'ụlọ nsọ nke onye nwe anyị na-ama na n'ụlọ ọrụ gị ebe ọ bụla nke ị nwetara onwe gị ahụ gị dịka onye mmụọ nke Chineke na-achị n'ihi na anyị bịara ịnọchite anya nke Chineke n'ụwa nke mgbe ị na-eme nka ya gaziere gị anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Ọtụla egwu atụla egwu gị ka m nọnyere atụla egwu atụla egwu gị ka m elela anya mụrụ mụrụ n'ụjọ atụla egwu atụla egwu atụla egwu gị ka m nọnyere elela bụ arịa ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye igbo ibe m eji m aha nke onye nwe anyị jizọs kraịst na-anabatakwa gị ọzọ n'ụbọchị nke taa bụ mgbe anyị na-anụ okwu onye nwe anyị site n'ihe edewere n'akwụkwọ nsọ isiokwu nke anyị gaji ịtụle n'ụbọchị nke taa bụ atụla ego ọ bụ m ebe anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị bụ n'akwụkwọ jọn isi isii amaokwu nke iri na asatọ rue na iri abụọ ebe ahụ na-asị otu a oke osimiri na-ebilikwa n'ihi na oke ifufe na-efe ya mere mgbe ha nyasịrị ihe dị ka oru fọlọn na iri ma ọ bụ oru na iri ha wee hụ Jizọs ka ọ na eji ije n'elu oke osimiri na-abịarukwe ụgbọ ha nso ha wee tụọ egwu ma ọ sịrị ha ọ bụ mụ onwe m unu atụrụ egwu ọ bụrụ na gị gụọ n'akwụkwọ Jọn na isi nke isii malite na amaokwu nke iri na ise ruo na iri abụọ na otu ị ga-ahụ akụkọ nke ihe mere n'ebe ahụ nke a malitere na mgbe Jizọs mechiri ka ọtụtụ igbe mmadụ rijuo afọ site n'inye ha ihe oriri site na ogbe achịcha ise na azụ abụọ na ọtụtụ mmadụ zukọtara ka ha wee jide ya n'ike wee mee ya eze ma mgbe Jizọs hụrụ ebumnuche ha akwụkwọ nsọ mere ka anyị mara na o si n'ebe ha nọ wezụga onwe ya gaa n'ugwu nọrọ naanị ya n'ebe ahụ mgbe nke a na-aga ndị na-eso ụzọ ya chịkọtara ya ma jizọs abịaghị gịnị ka jizọs ọ na-eme n'ugwu ebe ahụ ka ọ nọ na-arịọ amara na-arịọ ume nke o ji eji ozi ya dị mkpa ma mgbe o ruru anya asị jizọs hapụrụ ndị na-eso ụzọ ya ha malite ịla ma tutu nke a emee jizọs hụrụ n'obi ndị mmadụ na ọchịchọ ha ime ya eze nke ụwa nke abụghị ihe o si bịa n'ihi nke a jizọs wezụgara onwe ya n'ọnọdụ dị otu a gị nwa nke chineke ọtụtụ mgbe eleghị anya n'ihi nwere mmasị ije ozi chineke n'ihi na ahụrụ hụrụ na chineke agọziela gị mgbe ụfọdụ ọ na-eme ka ọtụtụ ndị mmadụ bilie ibuli gị n'ọnọdụ nke imego onye isi maọbụ imego eze maọbụ ịkpọ gị ka ị bịa bụrụ onye ọchịchị nke ụwa nke a nke a ga-eme ka anyị olezie anya dị ka jizọs siri ebe ahụ wezụga onwe ya ka anyị kpachapụ anya mgbe ndị mmadụ na-arụgide anyị ịnara ọchịchị nke ụwa nke a nke na-abụkwanụ nke si n'eluigwe bịa jizọs gosiri anyị ihe atụ nke a emesịa jizọs nọrọ n'ugwu mgbe ndị na-eso ụzọ ya hapụrụ n'ala akwụkwọ nsọ mere ka anyị marasị mgbe ahụ ọ bụrụla asị mgbe ha nyasịrịla n'oké osimiri ahụ ọnụ ọgụgụ oge dị ukwuu ịgafe n'ofu mmiri nke ọzọ a na-akpọ kapaniọm oke ifufe wee makwasị ụgbọ ha oke ibili mmiri wee makwasị ụgbọ ha ndị na-eso ụzọ ya wee na-atụ egwu ọchịchị gbarakwa ha gburugburu ọ bụ n'ọnọdụ nke ihe isi ike a ọ bụ n'ọnọdụ nke nsogbu a ọ bụ n'ọnọdụ nke amaghị ihe a ga-eme ka ha lekwasịrị anya hụ onye na-abịada n'etiti mmiri were ụkwụ ya abụọ na-aga n'oke osimiri egwu dị ukwuu wee tụọ ha nwa nke Chineke mgbe ọbụla ọ dị ka a ga-asị na ebili mmiri nke ndụ a na-ejide gị mgbe ọbụla ọ na-adị ka a ga-asị na oke ifufe nke ndụ a na-amakwasị na ndụ gị mgbe ọ bụla ọ na-adị ka a ga-asị na oke ọchịchịrị agbachiwo gị nke na-emekwa enyemanya ihe ị ga-eme lepụ anya mgbe ahụ ị ga-ahụ jizọs jizọs wee sị ha unu atụla egwu ọ bụ mụ ngwa ngwa ha nụrụ olu ya ha wee nabata ya n'ụgbọ ha o wee soro ha akwụkwọ nsọ na-eme ka anyị mara sị ngwa ngwa ha batara n'ụgbọ ahụ ha wee gafee n'ofe nke ọzọ gịnị ka nke a na-egosi anyị gị nwa nke chineke kwee ka jizọs nọ gị nso mgbe niile echela na gị na ihe na-esiri gị ike taa mere jizọs gị? echela na nsogbu na-abịa gbara gị gburugburu na jizọs anọkwaghị gị nso echela mgbe ọ dị ka ọchịchịrị nke oge a nke ahụghị ihe a ga-eme ahụghị ihe a ga-eri ahụghị ihe a ga-eji gboo mkpa ya dị ka jizọs gị nso n'oge nke ọchịchịrị nke oge a mgbe ahụ ka ị ga-ahụ jizọs mgbe ahụ ka ị ga-anụ olu ya ka ọ na-asị gị atụla egwu anọnyere m gị n'ihi nke nwa nke chineke legide jizọs kraịst anya nwee okwukwe n'ebe ọ nọ amana jijiji n'oge ọbụla jizọs nọnyere gị meghee obi gị ka ọ bata n'ime obi gị ndajụ niile ụka ifufe nke ọgba aghara nke enweghị udo ga-adajụ ma ọ bụrụ na ị na jizọs ohere ka ọ bata n'ime ndụ gị arịọ ọnka mgbe ị na-eme otu a ka onye nwaanyị gọzie gị n'aha jizọs kraịst onye mgbapụta anyị imela onye mgbasa ozi onwere nwere agụ ụwa na-echekwutara anyị na chineke bụ chi ka anyị atụla egwu ma anyị amala jijiji ọ ga-anọnyere anyị imela onye mgbasa ozi anyị na-arịọ ka udo chineke na ịhụnanya ya nọnyere gị na ezinụlọ gị na ọma nke iwetara anyị n'ụbọchị taa ka anyị were ohere ọma kelee ndị na-akpọtụrụ anyị ka anyị kelee nwanne anyị nwoke egbu onye na-akpọtụrụ anyị site na Abia steeti anyị na-asị ka udo Chineke nọnyere gị onye okenye egbu anyị ma Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ gị na ezinụlọ gị ọ bụ nwanne anyị nwoke Evaratus onye na-akpọtụrụ anyị site na Taraba steeti imeela na-akpọtụrụ anyị ka anyị kelee nwanne anyị nwoke Emmanuel onye kpọtụrụ anyị site na Shagam Ogun steeti anyị na-asị ka udo Chineke na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba amen ka anyị nwekwara ohere ọma kelee nwanne anyị nwanyị Fiona Ronald onye na-akpọtụrụ anyị site na Daura na Kaduna steeti anyị na-asị ka udo Chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ọ bụ nwanne anyị nwanyị gift onye na-akpọtụrụ anyị site n'Ogun steeti ka udo na amara Chineke chia n'Ogun steeti site na nwa Chineke nọ ebe ahụ ka anyị kelee nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti ama m na amara Chineke na-abara ndị Kaduna steeti ụba site na nwa Chineke nọ ebe ahụ ọ bụ nwanne anyị nwoke Jeremy onye na-akpọtụrụ anyị site na Jos Nigeria anyị na-asị ka udo na amara Chineke nọnyere gị ka anyị keleekwa nwanne anyị nwoke Kasimia egbu onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti Naijiria anyị ma na udo Chineke nọ ebe ahụ anyị ma na amara ya na-abara mmadụ niile nọ na Kaduna steeti ụba site na Kasimia egbu nwa chineke nọ ebe ahụ ka anyị kelee mercy onye na-akpọtụrụ anyị site na elishon na ogun steeti imeela na-akpọtụrụ anyị anyị na-arịọ ka amara chineke na ngọzi ya bara ndị ogun steeti ụba n'aha jizọs amen ezinwa chineke na-ege ntị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị na 0706 363 7224 0706 363 7224 ka udo na amara Chineke nọnyere ndị nyere anyị abụ ọma ma ndị kwupụtara n'okwu n'ụbọchị taa ma gọzie ndị gere ege n'aha Jizọs amen ozi nke dị ụtọ na mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yaho dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo